agazie asụsụ Igbo amaka asụsụ igbo mara mma ụmụ igbo bụ odogwu onye ugwu sụba asụsụ ha ọ na-atọ onye ofe mmanụ sụba asụsụ ọ na-atọ ndị China sụba asụsụ ọ na-atọ ndị India sụba asụsụ ọ na-atọ mana onye igbo sụba asụsụ bido sụba igbo onye igbo sụba asụsụ around.